ọ bụrụ na iwe onye igbo ịnọ na Lagos na-azụ ahịa ejile vidio a egwu egwu ma ọ iwe onye igbo ịnwere nwanne ịnwere mmadụ ọbụla nọ na Lagos na-azụ ahịa biko ejila ihe onyonyo a egwurumegwu ka m tọpere gị ihe mere ji na-ebu ndị igbo agha maka ka ahụ na emekpara ahụ ọ bụchaghị nọ maka emere elekshọn ibu agha a na-emegide ndị Igbo bidoro kamgbe 1999 so achọrọ m ịtọpere gị azụ a biko nyegone m ntị gị ndị Igbo ekele m ọmụbụ abụ Jiovi ka na-ekwu achọrọ m imepe na anya anyị n'ihe agbamama nke m nwere nke m kepụkepụ m nọ n'ebe emere mitin megide ndị Igbo ka unu makwara ụfọdụ n'ime unu nwere ike unu nwere idea ya nna chukwu ugbu ụfọdụ anụgo ya ụfọdụ ahụgo ya mana ọnwụ na ịhụbeghị ya ihe a na-emenụ kwesịrị ime gị mara na awa eziokwu mana ọ na-abụkwa m ihe mgbanweje na enwe ndị si na ọwa achị na ndị igbo emekarịgo e na ga enwe enyi nwoke mana ya na-adịrị mma ọ sị na onwe ya dịka mmegbu a na-emegbu ndị igbo onwe ya dịka mmegide na-emegide ndị igbo ma onye ọbụla <laughs> ma onye ọbụla ga-ekwenye ihe ọ chọrọ ikwenye nwata nọ n'afọ anaghị ekwenye nwere ụwa ọzọ ntụrụruo mgbe a mụrụ ya ya wee bụrụ ilulu ka ihe bụ ihe eji na-emekpa ndị Igbo ahụ ọ bụrụ na ọ maka na unu tụrụ atọ vootu na unu atọ Peter Obi ewinye na Lagos ọwụ just like that mkpọrọmasị unu unu ma jeneral na Naijiria akpọrọ ha eze mana ọ bụghị ya mana ihe ji chọrọ ibu ndị Igbo agha wepụ ha na Lagos ka m chọrọ ịtọpere gị na ka ọ bụ na ị maghị ya ka ị mara ya tutu m a na-akọwara gị ọ na-ewute m na ya aghọtabeghị na ekwere by 2050 na Lagos na mmiri ga-akọva ya unu by idea ya ma unu by idea ya ebughị ya gaa google it by 2050 starting from 2030 ka a gasị mmiri ga-agbagotewe before na-eru 2050 na mmiri ga-akọva so many places na Lagos with ụdị mgbamama ndị ọkachamara kwuru kedu ihe mere ndị Igbo gajikwa jikwa werekwa ego ha na-esi nke ya na Lagos na aka awụkwana nke ịgba ama owu na-amabera na ego ọbụla ihe ọbụla ịrụ na Lagos na-ekpebi emechaa ndị Lagos ga-ewere ya ọnwụ ịmara ihe ọbụla ịrụ n'ala Lagos ọwa ala onye ọzọ ka ịrụrụ ya ọ gaghị gịnị nke gị forever ka mepere gị ọrụ ọtụtụ ụlọ ndị agha na-edimolish na asị na ha nọ na kanal which is true some of them are not canal n'ihi ndị igbo anyị ọ na-awụ m ihe mgbanwoju anya asụ unu chee ịrụ ụlọ n'ihi unu chọrọ Lagos ebe onye ọla ga-anọ ma ị na-enwebụ ụlọ na Lagos ibidobe egosi gị ụlọ na kana ha egosi gị ala gị ego rụọ ịrụchazi akụrịa kpụọ agwa gị bịa rụọ n'ụlọ ala igbo gị si mba na ego m ga-eme eke na legos ọ ga-eme now otu edemolish those patikula building now imekigwe ndị money ụlọ ndị ahịa nọ na Lagos imekigwe ndị money na kedu ihe mere eji na-edemolish ụlọ kedu ihe mere na nna ndị igbo ndị mmadụ emeghe clean up ordinary sanitation agbachie ahịa mambo ruo mont na 16 days agbachie ahịa ịhụtara hụtara nga eji punishment ịgbachi ahịa wee pọnishi mmadụ na omeghe sanitation ordinary sanitation ị ga-anara ha ego mee ha fine ọ mechie ahịa one day two days agbachie ahịa for 16 good days na one month ịma ihe mere ji mee ya nye m ntị gị ị ga-anụ ya ugbu a ọ emechakwara na anyị mechakwara mecha ahịa ahụ o ruo ha abalị ole abịakwagakwa nke alaba eletrọniks ha akwụkwara ụgwọ ha ji onwe ha niti koba a chọtara ha kara ha ji yet And uh, they call me back and say they say they are from uh, Alausa, so that uh, they have order to close markets. Then this early morning I came here by six o'clock I looked at uh, the seal they put on our gates, and uh, I saw the number there, the contact number which I have called. Uh, the person said that he saw a dumping site in the market, that uh, that is the reason why they come to lock. I said that we have up to 13, 14 sections in Alaba, and the electronics, we are not owing you a dime. That by the 26th of last month, when you brought bill of 600,000, we paid him. We are not owing. And about some weeks, some months ago, it was the same gave us a, uh, a letter. akwụọla ụgwọ niile kwesịrị ịkwụ they have been paid akwụgo ụgwọ setụl ọhịa ego nye ya ego ha uh, yet ha bịara na-agbachida emechasị weta risit eweta yet ha ga-agbachida ahịa emeka na lele ya gịnị mere eji eme all these onye m chọrọ ịgbagwo ugwu ka m gị ya m secret for a long time i want to expose it ihe a for a very long time it is now ka ga-agwazi nri ikwere fa na ọ n'aka ma ma gị onye Igbo ọbụla plan ka were tawa n'ihe anyị ụlọ agwọ nọ ị na-eme ọnọdụ ọbụla nwere onwe na-azụ ihe ọ bụla na gị na aza nwere ogwe asa anya gbaragbara aka na-azụ ala ndị ji na-akọnye ị na-eme nwere onwe ihe ọ bụla na-eme nyere m ebere welata nwa gị ụlọ ịsetụrụ nwa bụọ gị ekwere ka o mepee biznes ya na Lagos ya lọtara ala Igbo bịa mepee ị chọrọ imepe anada branch emepesịla anada branch na Lagos bebidotala Igbo bịa mepee ahụ mgbe nkwu unu si na enweghị nchekwa akwa oke gbogbogboo ahafọ ọkwụnu na Lagos ahụ ala Igbo gboo gbogbo ha eri nri na anyị nche gbapụrụ ọsọ girigiri nkwado ugwueze anyị lọkọta sị na enough is enough igbo igbogbo ka akwụsịrị ala Igbo I know what I'm doing that is m ji akpọ ofu ka anyị chịkọta na aka ọnụ mee ihe anyị na-akpọ Igbo ruo ụlọ ọ were na ọganizeshọn anyị bidogoro ebido onye idebebe aha gị denye aha gị aha ga-echịkọta anyị ọnụ ka anyị ji ya buo agha megide enweghị mbuli elu enwe mmepe nke ala igbo ka mmepe n'ala igbo ka mezie n'ala igbo aga m abịa na soshal midia bịa kọwa ihe ndị anyị na-eme ma ọgwa kwuo ihe ndị m n'obi ya ihe ndị ndị mmadụ ha na-eme mitin gbara otu na-esi wee chụọ enweghị nchekwa akwụkwọ ọsọ n'ala igbo ka aha bụ okwu nke ọbụcha ọzọ kedu ihe mere eji na-ebuso ndị igbo agha kedu ihe mere eji si na ndị igbo ka na ahụhụ n'ala ikpe ya ụnụ si n'ọma ka Peter Obi ma mba chetakwa na agwara unu mgbe bifo Peter Obi na unu vootu PDP na santa mgbe gara aga a ga-atụba unu na kanal ukwunu chọrọ o si olu eme tret ya unu nụkwara ya ka o gwuchara enwere ihe mere akwarụna asị na-emere nwanyị chọọ mana onye eze onye Igbo kwuru okwu na dị o kwuru okwu kwuo mee misteki kwuo okwu ihe okwu ndị ha mana na okwuru ya akwa ka na brit apụtala mana onye nke tret nụ karịa atret ya enwere ihe e mere ya yes ụmụnne anyị ndị igbo ụfọdụ si na nwe ihe dị ka plan emegere emegere ndị igbo ọ nke na-ewe m iwe na ndị igbo nọ ma emekarịa na nwe ya emeghe nwe plan mmadụ tretịrị gị maka elekshọn so si ihe unu na-eme anyị unu tretịrị anyị ga-akpọta ndị iro mmadụ tretịrị gị karịa atret kụọ gị ihe gbuo gị ilu mechaa gị ihe ụfọdụ ụmụnne ka na ụlọ ọgwụ ruo ugbu a n'ihi ihe mere na onwe ha ndị mere ihe a you are not brought to work so gbara so ka mee anyị ọzọ anyị ga-akpọta ndị dị otu a ka egbochi unu ọ na prịnsịpụ ugbu a onye kụrụ nwanne ngwara ndị Igbo ihe awụhụ terọrist yes ndị Igbo ụfọdụ si na ihe anyị na-ekwu bụ na a na-achọ ka anyị nwee ọgbaghara na Naijiria nsogbu adịghị ekpere mbụ na ọnwụ na-esi na anyị na-atụ asị ihe ahụ ga-eruga aka oge oge anyị na nke a bụ ihe mere eji wee na-eme ndị Igbo ihe niile ka m gwa unu ya asụ unu akarịala na Lagos unu dominatela Lagos atụọzi vootu unu a ga-edeside onye a na-evotu onye na na-evotu that's number one number two asị na-eyi uzuchala unu ọzọ ohere ekwesị iji dọmpụ unu unu enyela aka bild Lagos atụzụ ihe a ka e ga-eji dọmpụ unu ka unu shit zuzupụ ka ha were ala ha then finally emere plan alaba market electronics market market niile ebe ndị igbo dominetiri n'ọcha ka m gwa gị na ndị yoruba ga-azụ ahịa n'ebe a niile ma ndị hausa adịla ha prepared a chọrọ ime ihe a chọrọ ahụta gị si frustrate unu edemolishie those particular ahịa ndị a ka ha rụọrọ ya standard ha sa ha chọrọ ịrụ ya a na-arụgharị ya ndị ga-abịa were ya gawu ndị yoruba ọgụ na ndị Igbo ga na ya ọkwa ndị Igbo ga-esi n'aka ndị Yoruba wee nweta ya so ha chọrọ ị na-azụzụ ụdị ahịa ahụ ndị Igbo na-azụ ọhịa mere ji ebu na agha owekwu na gara gara ndị a ga-emeri nwaanyị a ga-emeri ịnọ n'ala ha na-ekwere ga emeri nwaanyị ọ ga bịa ka anyị meji ala Igbo ma ha ga-emerinwu gị ma ha ga-emerinwu gị lọta m ka anyị ala Igbo ọ ihe atọ ndị m gwara gị ugbu a bụ ihe mere ha ji chọọ ka ha wee mekpaa ndị Igbo ahụ ka ha lee ma ha ga-akwara pụọ ka ha wee bichie ịchọrọ ikwere gị ikwere ị chọghịkwara ikwe ọ dị gị n'aka amaka mgbara oge ga dị anya unu ga na-ahụkwa ihe ndị a ga na-eme unu enwere ebuzo bu agha na nke e, ihe a agha maka elekshọn ma gwa unu na na ga-agba ahịa alaba ọkụ ekwu o mere nweta ahụ most of the thing m niile o mezuru ọtụtụ ihe niile m gwara unu m kwuru ukwu ọ bịara na mmezu onye chọrọ ịmara ya marakwa onye na-achọghị ịma ya hara otu aka ọ nọ n'ọnụ m ga achọ ọzọ udochianụ aka m bụkwa Joe Vicar Mission, you were already there from. Why not go to your YouTube? Jovika TV. Eléyìí wọ́n gbà fún Facebook. Jovika. you with the truth.